Deputy Audit Biko on behalf of UBEC, Kaigaba N'iru, Lekwa Nde Tola Rọ̀bà ọ̀pọ̀ ní ẹgbẹ́. Thank you.

know you were first We are witnessing the crowning of the, the celebrant. And then is go Abuja. Wọ́n pè é ìjàmbá. Wọ́n pè é ìjàmbá. mpa mpa ezigbo afọ anyị ogidi ekele m Ee, n'afọ ogidi anyị eji wee na-eti ya ma wee sị na ebe ọbụla ọ batazi nọ nna dikọ nne dị ugwu nwa alọ ogidi ekele m unu the crowning of the celebrants, Ogidi citizens, men and women who have attained the age of 8 years as of today. Next year, those who are 79 this year, who will turn 8 next year, will be equally celebrated and crowned. And uh, admitted into the hallowed ranks of octogenarian. ka ọ ogidi na-agakwa n'iru na-ekpube ndị uru ndị niile tolarọ n'uru okwu ee ya wee mee ebe etu esi eme ihe maka na ibe melụ mmadụ awa n'afa ee ọ ga-abụ Let's go to the pavilion of the Uru celebrants and let's see how it's happening at Uru Ogidi. Drive times Thank you. now is going down at uh, hmm, Ogidi Pavilion. Let's see other what's happening at other pavilions. Ezingbo Pavilion. The crowning is taking place, is going on a base. Upla World TV bringing you the crowning of the octogenarians here at Ogidi Town Hall, Ogidi Anambra State. The occasion is the Ikuwa Roll. Ngwa chakun shift godu. It's Let's see other quarters. Ikenga quarter. Ikenga quarter. The same thing. Going on. They are doing round. admitted into the octogenarian ranks. Eh, Mama, can you go be the guitar? internal far crash Jesus Christ so ife niile a na-eme tata bụ n'aka ana Chineke ga-edebekwa anyị debe anyị anyị ewee nwekwa ike wee ndị ọzọ anyị wee efe dịka anyị fee ndị ọzọ ndị ọzọ ewee efekwa anyị anyị ewee efekwa ndị ọzọ ọfụma ọfụma ee eh? eh, enwere m obi aṅụrị lodge agwaba nna m ahịa eke taanụ ka m kwezi na m abụgolu mmadụ amen amen amen ndị Igbo ebe ndị Igbo ka obi dị gị kịta ee ndị Igbo niile na-ege gị ntị kịta na Chineke ga-edebe m Está lo que no uso. Go to her, go to her. One now, one now. na-efeli ya aka si n'ebe onye mere ka ọ dị mgbe n'akarị igbo na biko ya mere n'aha Jizọs afam akɔ ezigbo afam afam losili ɔkɔm kɔm onyi onyi kɛngo. afam losili ɔka onyi kɛngo ɔnugo. ẹ mama kó lọ́wọ́ ní ìdìbò àfàdé ní báyìí bó ti dìbò. pẹ̀lú òkú. ẹ máa ń dìbò àfàdé ní báyìí bó ti dìbò. kẹ́kọ̀ọ́ bá àfàdé. àfàdé. ẹ fọ́ọ̀mù ìkẹyìn.

na-adalụ ee eh, biko gwagodi ndị Igbo afa gị ikpe anyị ka obi dị gị kịta n'ime afa m bụ Ifemelụwa AS Obiora abụ onye Ogidi onye nwere Ogidi ee n'ụbọchị taa bụ ito arụ nke Ogidi ee ọ bụ ife chineke mee ka eh, o nwere ndị kwadosiri mafana ọzọ eh, nwee ndị gafeta wee so ọ bụ amara chineke ka anyị ji wee bụrụ ndị dutere uru na ife ogidi na-eme so ife ogidi na-eme tata ọ dị anyị mma ọ dị m mma ana m asị chineke gozie ogidi gozie ife na-emelụta ife eh, nyekwu anyị ndụ n'elu ka anyị wee ndị ọzọ anyị ga-atọtakwa ebe ya anya na arụ ịtọ ọbụla na a ga-eme ka anyị nọkwa ndụ ndị ọzọ ya eme e, anyị anyị abịa n'ọdụdụ biko gbagodi ndị Igbo afa gị ka anyị ka obi dị gị kịta n'ife na-eme anyị afa gị ndị Igbo ka obi dị gị n'ife na-eme kịta Eh, chief biko anyị bụ ndị for research in Igbo and culture ee eh, biko kwuru gbagodo anyị afọ anyị gba anyị ka obi dị unu n'ife na-eme anyị arụ a ọ dị ike na Chineke eh, ọbụla na etu ya ekele Chineke all average age na nigeria bụ 54 onike a ga-erusi 110 120 ndị ọgbagodi ndị igbo afa gị Ọ bụ ịna ọrụ anyị bịa ka anyị too bịara anyị tozi ya ka anyị na-enwere aṅụrị wee na-aga n'iru ọ dị ọkwa ovele mmadụ ilu ga-eti iyi eh. ọdịrọ ovele wee anyị na-enye chukwu onye kwuo anyị ya bụ nsogbu anyị lue 100 years ọ ada ya ibe anyị na-arịọ unu na-agazi ka anyị wee na-ezu anyị wee na-ezu anyị na-ezu unu ma bụ ndị eh? eh. oh, eh. na na eh. wee na-ewekọ ife niile a eh. anyị na-enyekwa anyị na-agbakwa unu ume eh. mama ee biko ụfọdụ ndị Igbo afa gị ka ịgbawa anyị vichel gba ndị Igbo afa gị oke ịgbawa anyị ka obi gị jiwadị taa n'ife dị m mma alụka gbàgede ń dìgbò àfàgè kí gbà yín fẹ́ gbà ń dìgbò àfàgè kí gbà yín kà ó bí ṣùgbọ́n adé kìíní fẹ́ rẹ̀. olùdó ẹ̀mẹ̀ tà nù ọ̀tọ̀ ọ̀tọ̀ ọ̀bù sàlà ìkẹyẹ tó wọ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀wúrọ̀ wò kú ẹ̀kẹ̀ kẹsẹ̀. ọgbẹ̀sẹ̀lẹ̀ ọgbẹ̀sẹ̀. eighty one years ago eighty mba one day eighty one. ọ̀dùnkẹ́lẹ̀. ọ̀dùnkẹ́lẹ̀. anyị na-ekere Chineke isemina ikpe odu anyị nọ ibe anyị udo na ọṅụ ajụ ka anyị eziwe na nkwala be anyị dị iche iche udo na ọṅụ na gị na ụnụ awa ka anwụ na-egbu aka ka nkwụ anyị nwee aṅụrị ee ya ndị gbara ege ntị ebe anyị nọ bụ na Ogidi Town Hall ebe ndị Ogidi na-eto arọ ndị ruru ọgwụ arọ anọ ọgwụ arọ anọ the people of Ogidi are celebrating those who have uh, achieved the status of octogenarian. They have clocked 80 years. 80 years. And uh, now we are witnessing the march past, the parade of the H train. Chico, can do nubu, can do nubu, can do nubu. Do a bit eighth Do a bit some, do a bit eighth grade. Okay, okay, okay. Yeah.